naijiria ugbu a ndị a sị chịa onye banye n'ọkwa ọ na-azụ sọ nke ya sọ nke ya asị gị na ọ bụ gịwa ka a na-anụlụ um, e, ọgụ na ọ gịwa ka a na-emere ka ọ dị mma mana ha banyesịa n'ọkwa ịfụ ha afịa alụ ha na-azụ onye ka ngwa n'elu ihe na-eme n'obodo imo ndị nọ n'otu ndọrọ na bụ n'ọkwa ụlọ ikpe kpesie ikpe asị na m um, ọ bụ onye ọzọ meriri wee were ọkwa wee nye ya ndị sobu ndọrọ ndọrọ ọchịchị a wee na-esie ya maka akpa ha na ọnọdụ ha chọrọ ịnọ na iwe ike ka a sị na ha ka nọ n'ọkwa ha ejesonye n'onye na-ewebughị mmadụ n'ọnọkọ ndị a na-ahọbụ n'ọkwa na-ewere ndị na-anọchite anya ha otu ndọrọ ndọrọ na-ewere ndị na-anọchite anya ha ma ọlị ma ọlị ndị were n'ọbụ n'ọkwa hapụ ọkwa nke ha hapụ ndọrọ ndọrọ ọchịchị nke ha banye n'otu ndọrọ ndọrọ ndị a sị na ha wee ọkwa ọ bụ ihe ndị ọchịchị na-eme ya bụ ihe anyị jikọọ nke abụọ ọ bụrụ na ị na-eso ndị ọchịchị ị na-achọ ịnwụ na-adọgbu onwe gị bụrụ onye ụbịam ihe ekwute onye nke a chọọ ịkwụ ọkpọ na-anụrụfụ ọgụ na-eme n'afọ akpa obi nwanne nwanna nke bụ eziokwu bụ na maka ihe a na-emere na Imo enweghị ha ji gị kpọrọ fịa ise n'anya tupu anyị abanye n'isiokwu anyị biko zere oke zere oke tezie afọ ụlọ gị na ọlebe ọbụla ibi ọfụma ekwena ka oke bata ya isie nri idozie ya ọfụma kpuchie ya ọfụma ikwe mmanụ n'aka ugbu a wezikwa ka ọ dị ikwecha n'aka ijiri ncha sachasịa aka gị ike ịmakwuo mmadụ sachasia aka gị ike saa ahụ ezi onwe gị anya maka ọya ajọ ịba nọ erugharị ugbu a ewe nke si na na-eme na China mana ndị ọchịchị na ha agba mbọ mana ọ ka mma ijiri aka gị dụọ onwe gị ọdụ zere ụmụ ihe ọjọọ nakwa oke maọbụ anụ ọhịa ọbụla echekwa onwe gị maka na mgbochi ọya ka ọgwụgwọ ya imirikiti na-ekene onye nnọchite anya nwafọ igbo si ya bịa wee bịa ya abụghị na ya abarịbịa maka okwu o gbasara nchekwa na ọnọdụ naijiria nọ na ya ugbu a gbasara nchekwa obodo ya mere nwa afọ igbo a ji nọrọ n'ọnụ omebe iwu wee tie mkpu wee sio na ọ ka mma ndị ọchịchị ndị otu ọchịchị na ugbu a onye isi ala ka ha tie akwụkwọ na ha na-alụzi maka na ha anaghị eme echekwa obodo dị ka o kwesịrị ọ bụ ya kwuru ya n'ọnụ omebe iwu mana ọ bụghị isiokwu anyị n'ụbọchị nke tata anyị ga-agbapụ ọsọ maka na amechi ugwuele egwu ego chinchim ugbu a ka anyị gbapụ ọsọ ozigbo ozigbo ogologo aka dị n'ụka mgbede tobel anọgoro ebe a iji tinye ụmụ ihe a niile na yutubu ya bụ na oyoyo zuru ụwa niile ebe a na-afụ anyị ọ bụ tobel nwa chibueze na-ebube ebe na na-afụ anyị ijekwa na ebe nzikọrịta ozi nke fesbuk ịchọba kpakpando n'ụlọ oyoyo kpakpando isiokwu a na ihe ndị ọzọ niile isonyela wee zute ozi nke gị anyị ga-agbapụ ya ọsọ ozigbo ozigbo ebe isiokwu anyị na-agbado ụkwụ bụ na icheta tupu aha ọkwa ọchịchị nke afọ gara aga n'afọ puku abụọ na iri na asaa kpọmkwem ka ndị ọhaneze ndị otu ọhaneze nọrọ n'ụlọ oriri na ọṅụṅụ nke dị enugu na Nike wee kwuo okwu gbasara ka a ga-esi dozie ala Igbo na azụmahịa na mmepụ na ihe niile ka ọrụ ga-esido na ihe ndị ọzọ dị iche iche ha mesiri nzukọ a wee kpọpụta nwafọ Igbo bụ onye isi ụlọ ego nke naijiria dum onye isi ọba ego etiti nke naijiria ya bụ nwa udo ka ọ bụrụ ya bụ onye ga-abụ isi ndị nwa igbo gbara ọkpụrụkpụrụ ruru narị ga-afụ maka mkpakarịta ego na azụmụ na ihe ọlụ na ihe dị iche iche ga-esi wee bụrụ ịgba n'ala igbo asịrị ya eje kpaa mara ka ọ ga-esi hazie ka mmegbu a a na-emegbu ndị Igbo bee n'ebe ọ bụ na onye a na-emegbu ekwesịghị maọbụ onye a na-ekiri ekwesịghị ịda na-ekpo ntụ na ndị Igbo kwesịrị ịbata na be ha hazie obodo ha dozie ya azụmahịa brik enwe ụlọ ọrụ ihe dị iche iche a na-emepụta ya n'ọbịa ka ọ ga-esi kpara ha alụ ka a ga-esi mee na ọ bụrụ na o mesịa ihe a na ndị ọha na eze ga-ewere atụmatụ a wee mepụta ya ọ bụrụ atụmatụ bụ ịgba nke ndị niile na-achị ana ewegasị anyị n'obodo dị iche iche bụ obodo ndị Igbo ha gụnyekwara ma rivers delta na a ga-ejekpa alụ ka obodo a ga ga-esi wee hazie mmepe na azụmahịa ọrụ aka bụrụ ịgba. n'ofu afọ ahụ afọ puku abụọ na iri na asaa ka ndị ọchị obodo a n'igbo niile gbaa gburugburu ndị otu ha mekwara nzukọ nke a kpọrọ nzukọ azụmahịa na mkpakọrịta ego nke ala Igbo ha mechara nzukọ ahụ na ha chọrọ wee sio na ha chọrọ idozibezi ala Igbo hazie ala Igbo anọrọ n'ọnọdụ azụmahịa ga na-eto mmepe a na-emebe a na-alụpụta ọlụ aka dị iche iche ihe ọma na-adị ebe ọ bụ na ndị Igbo bụ ndị oje mgbe iro, akwa nne ọnụkọ a ka ha kpọrọ ndị otu dị iche iche n'ala Igbo ndị nzukọ ụmụnna so n'ụbọchị a ha aka ndị ala Igbo Development Foundation ha aka ndị Igbo nke nọ na Lagos ha aka ndị otu ọnwa anyanwụ na-afụ maka nzukọ na imepe ụlọ ọrụ bụ nnukwu ụlọ ọrụ ha socha na ịmụ ihe a niile ee ndị so na ya karịrị akarị bụ ndị igbo ndị otu igbo gbara ọkpụrụkpụ mere nzukọ a ka a ga-esi ma igbo abụrụ ebe ọrụ ga-adị ihe na-adị azụmahịa bụrụ ịkpa n'ụbọchị a ha na-eme nzukọ a ofu nwa afọ igbo gbara ọkpụrụkpụ bụ isi ụlọ ọrụ nzukọ na mmepe nke ala igbo ọ sokwukwa na ọnụ kwuru ma chịa ma hazie ụlọ ọrụ na na obodo anyị a bụ naijiria yawa na onwe ya nọ n'ụbọchị a wee kwuo okwu nke ya wee sio na otu anigbo igbo dị ugbu a na ala igbo ekwesịghị ịda na-eche ka um, ndị ọchịchị etiti nye ego ma ọ bụ um, nata ha ikike tupu ha emepe anigbo igbo mee ya ọ bụrụ ala igbo ga na-eto eto afịa na-azụ onye kwuru okwu m na-ekwu oge maka ya bụ ọka mmụta o nyere ndụmọdụ si na ka o si dị ugbu a na mmepe obodo na ịlụ ihe dị iche iche ime ka ụlọ ọgwụ bụrụ ịgba n'ala Igbo ime ka ụzọ njem ma njekọrịta njem bụrụ ịgba na ikuku mmụọ nke a na-egwupụta na be anyị na ụmụ ihe dị iche iche na anyị tozuru ime ya n'ala Igbo ọ bụrụ ịgba akpara alụ dị mma ọkammụta Bath Nnaji kpara alụ mma ya ha ndụmọdụ si na ekwesịghị na-echere je anata ike gị bụkwa ihe anyị na-aga ekwukwa mgbe tupu emebe a igbo a igbo abụrụ obodo eji ama atụ na mba ụwa dum na-ewere ike ime ya mana ajụjụ anyị na-ajụ taata ka anyị e mechara ihe a ụlọ n'afọ one na one ndị ọha na eze ndị ọchị obodo igbo dị iche iche mere nzukọ niile a ha banyere n'ọkwa cheta na tupu ha abanye n'ọkwa ka emechara ịmụ ihe a niile abanye n'ọkwa wee wee na-alụ ọrụ wee na-aga anyị na-ajụ ebee kedu uru nzukọ a niile ha mere bara ebee ka ihe a niile ha kwuchara dị ebee ka otu ehibere onye isi ya bụ ọkammuta Soludo ebee ka otu a nọ gịnị ebee ka ha jidebere ọrụ ha nzukọ ndị na-achị ala Igbo mere maka mmepụ na ịzụkọrịta ahịa ka ana igbo bụrụ ịgba ejiri ya na-ama atụ n'ebe na-emepe emepe ụlọ ọgwụ abụrụ ịgba njikọrịta abụrụ ịgba ihe a na-alụpụta ihe a na-afụ ahịa ihe eji enyere ndụ aka abụrụ nke eji ama atụ elee gị be ọ dị kemgbe ịgụọ kemgbe afọ puku abụọ na iri na asaa o rugo ihe dịka ọ na ha aga achụ afọ anọ emere nzukọ a ọ bụrụ na efuru ihe a niile na-ebidogo ya anyị wafụbeghị ya anyị wee na-ajụ ka ihe a niile dị ka ha ji ya tie mkpu ka a tinyere ha akwụkwọ ka anyị e wee nabata ha ka a bịanyere ha aka ka ha wee chịa anyị wee na-ajụ ọ bụrụ na ọ bụrụ ike a ndị niile ọha na eze ndị na-achị ala Igbo ndị otu ndọrọ ndọrọ dị iche iche a ajụjụ anyị na-ajụ ole ndị ha na-arụrụ ọrụ ọ bụrụ na anyị agaghị afụ ihe uru ọchịchị ọma bara n'ala Igbo kedụzi ndị ha na arụrụ ọrụ ọ bụ ya bụ okwu m na gị ga na-atinye ọnụ na Amechi Ugwuele maka na Amechi abatago anyị ga-agbapụ ọsọ ozugbo ozugbo Amechi ịnụnụ ka o si daa biko kedu nzukọ a niile emere n'oge a ka anyị na-eche bụkwa ka Clinton Clinton pụta ọgwa m afọ ya n'Igbo na ọ nọzicha ọgwa m afọ ya n'Igbo Clinton bụ onye nta akụkọ nta akụkọ ya achọpụtara Journalist 101 tupu aha ọkwa ọchịchị ha batara n'ọkwa ugbu a biko enwee n'ebe ịfụrụ ihe a ha mere nzukọ a niile ha mere nke eji onye isi eh, nke eji nwafọ Igbo chịbụrụ maọbụ bụbụ onye isi ụlọ akwa etiti bụ soro udo. ọkwa anyị yere ya na ọnọdụ e yere ya enwe ebe ịfụrụ ọrụ a ọrụ a pụta gị ihe enwekwu ihe mfugo ọ bụrụ na ọ nwere ebe ọ dị ọ ga-adịkwa na ụmụma na-egosi m ya <laughs> maka na mbọsị e, mgbe a na-eme ihe a mụnwa ma mgbe ha bidoro okwu anwa bido jewe nzukọ emecha hibe ha e, ka esi wee hichaa ha ekpucha ihe niile ha si na ha ga-eme ọ dị nke n'ụtụtụ a mgbe anyị na-atapịa ọkwụ n'ọnụ oyibo ka anyị jụrụ sị ọkwa ha sị na ha chọrọ ịkụ eh, ndị ụkwụ eh, osisi nkwụ hmm. ga-amịta mmanụ agbawakwa ka o si agba n'obodo anyị mmanụ nkwụ hmm. mana kemgbe ahụ amụrụ m onwe na ma otu nkwụ ha kụrụ e, e, e, ebe ọbụla na ala Igbo wee na-asị na ihe kpatara ya bụ na ha kọcha ha na-akọ akọrụ gbasaa kọsa akọsa karịa ịkọkọta akọkọta hmm. na ihe kpatara ya bụ na ndị niile bụ ndị na-ekwuru igbo okwu ọ dị asị m ka m gwa gị eziokwu ọ dị ka ha na-agbarụ ndị ọzọ odibo hmm. maka na onye ndị na-agbarụ ndị ọzọ odibo etu anyị na ebe a o nwere onye na-agbarụ odibo ee nwanne m nwoke nwere onye ọ na-agbarụ gịnwa hmm. nwere onye ọ na-agbarụ ije nna gị ukwu agwa gị hmm. ihe ọ chọrọ nna ukwu onye nke ọzọ agwa ihe ọ chọrọ nna ukwu onye nke ọzọ agwa ihe ọ chọrọ mana ezinụlọ anyị na-ewecha na nwa bụ ndị ọnụ na-ekwuru ọra na ezinụlọ anyị mhm. anyị zukọ imekwu ihe m kwuru mmekwe nke i kwuru onye ama ekwe nke onye ọzọ kwuru maka na o nwere ndị na-akụchara anyị ekwe n'azụ onye hmm. nwa kpatara na a ga-ama na ihe a bụ ihe ndị Igbo chọrọ na ihe a ihe kwesịrị ikwu n'aha ndị Igbo dịka ihe si wee na-ada nwere onye ga-ekwu ya maka na ha na-atụ ụjọ na ha kwuo ha ekwujọ mejọ ndị na agbagha ume mm. ka ha wee nọrọ n'ọkwa n'elu kemgbe enyi na ya abalị bụ ekwuru okwu sị na ọ bụrụ na onye isi ala amaghị ya ọ na-eme ya na mm-hmm. okwu o kwuru bụ okwu nwa mmadụ na-ekwu maka na ọkụnyụnarị n'aka ewusa ọghara mm-hmm. ọ bụrụ na anyị maazị ị ga-eme kwa ndị Igbo si na nwatakịrị bịara ikwu nwa nwa ọ bịara ikwu nwa ya na ọ ka dịkwa nka nwa a ndị a bịara ikwa ngwụ kemgbe hmm. maka na ọ bụrụ na ọ ka dị ndụ anyị aka na-anụ mkpu nwa hmm. kedu ihe anyị na-afụ kịta o wee bụrụ na asịsị gbuo kpụta anyị na-agbara igbe gbuo na okwu na kedu onye kwuru kemgbe a na-ekwugharị emegheri ya niile maka na o kwuru okwu ọ nwere onye igbo ọzọ ifuru kwuru okwu o nwere onye ọzọ ị pụgoro kwuru sị mmadụ hapụ na onye a na o kwuru uche ya na ya nọ n'ọchịchị onye kwuru uche ya mana ọ bụrụ ndị be ha ofu ndị otu apụtago ụzọ ọha hmm. ị na-anụ ya na-agwa gị mana mgbe ha na-ekwu ha erofugo na ee eh, arọ ise gara aga ee eh, tinubu na onwe ya pụtara sị jonathan ya resign anya na ya bụ alụkwaghị m nwunye buhari Hmm? gwara jonathan ya naba ee eh? ya na agwaghị bụ aro isii gara aga hmm? nta akụkọ bụ ya na ọgọst 1 2014 ee ka a na-ekwu nke anwa ee eh? buhari na onwe a asị jonathan ya na ka o si wee kwe ya jonathan should resign and give way to competent hands to rule nigeria Eh? Hmm. ee 2013 ka o kwuru ya eh? ihe njiwe na-ekwuru ya bụ hmm. ka efu ihe ndị be anyị na-eme na-abụ ha na-eme onwe ha nwanne ha pụtara kwuo eziokwu ihe ọ pụtara anyị bụ ihe mụ na gị na-ekwu ebe a onwe ka mmadụ ji wee bịa sị onye siri gị kwuo hmm. o onye ga-ajụ ese gị ọkụ kwesịrị ịdị o nwere ihe mfugoro ndị a na-eme ihe a sị na ha ga-eme ha emere ya o wee na-egosi na anyị na-achọ ndị ndu anyị achọ anyị na-achọ ha achọ anyị afụrụ ha ma Clinton ekene m gị ndewo biko ama m dịka onye ntakwa ịma oge ndị na-achị ala Igbo nọrọ n'Enugwu mee nzukọ ha mechara wee si n'ọbụ ka mmepe na mbata ka a na-emepe obodo ka ihe ọma jupụta n'ala Igbo ka e wee mee ka azụmahịa bụrụ ịgba ha mere nzukọ a n'afọ puku abụọ na iri na asaa gara aga amechaa kpọọ ya ịma na oge niile ha na-asụ bekee si na ha chọrọ ịhazi obodo ya bụ reposition the South East for rapid economic development biko nzukọ a ha mere dịka onye nta akụkọ ewe n'ebe ịfụrụ mkpụrụ ọ mịtara kemgbe a ewe ihe a na ekuzi maka ya maka na ha mere ihe a ka ịghọ ọkwa ndọrọ ndọrọ ọchịchị na-abịa dịka onye na-nta akụkọ ewe n'ebe ijigidere fụ na ihe a niile e ma nke ndị ọha na eze mere onye isi mere ọkammụta Soludo ihe isi ya ka ọ hazie ka mmepo na azụmahịa ga-esi bata n'ala Igbo maka na e, nwanne anyị nwoke ụbọchị a kwuru ya bụ Bafin nna jụsịrị na ndị Igbo ekwesịghị ịra na-echere ọchịchị etiti maọbụ nata ha ikike tupu ha edozie a n'igbo biko enwee na mkpụrụ ihe ahịa niile a mere mịtara kemgbe ọ na ha ga-afọ anọ e, maazị Chize ekele m gị ọnazi na-ege anyị ntị ya bụ okwu akpụ n'ọnụ bụkwa e, ihe gbara ọkpụrụ maka na ya bụ ọgbakọ emere bụ na 2018 ya bụ puku n'afọ puku na asaa 2017 no puku 2018 puku abụọ iri na iteghete ya ka ha mere ya bụ ọgbakọ n'ọka iri na asatọ mm, n'ọka iri na asatọ mm, n'ọka ewe nke e e mere n'enugu nke mere n'enugu ka m na-ekwu mba nke m na-ekwu nke e mere n'ọka bụ ebe ọkammụta Soludo bụ mm-hmm. onye isi ndị wepụtara ihe ekwekọrịtara na ya bụ ọgbakọ ịma enwe ihe m na-agwa ndị be anyị mgbe ụfọdụ sị ha na anyị bụ ọkachamara ihe nwụrụ n'azụ ụlọ onye iberibe hmm. maka ndị ahụ na anyị ma ihe anyị kacha mara ihe na anyị na-anwụ n'azụ ụlọ ndị iberibe ile anyị ihe anyị ihe na-agabiga n'ala obodo naijiria ịhụ na ọ dị ka ndị ọbụla amatago na anyị bụ sọsọ dị na-ekwu okwu onweghị hmm. nkwadobe anyị na-eme nyere ya enweghị n'ala anyị na-atọ hmm. ka ihe a na-ekwu maka ya ga-esi wee gaa emesịrị ya bụ ọgbakọ n'afọ puku abụọ na iri na iteghete n'ọka ekwupụtasị ihe dị mkpa ihe magburu onwe ya anyị na-anụ na-ekwu na-atọ awụ na-akụsọ aka eh, ya bụ na tupu n'afọ puku eh, abụọ na iri na asaa ka ebido mebe ụdị nzukọ ahụ eh, nke m na-ekwu bụ nke ha mere na Enugu ebe a na n'ike ma nke ọha na eze mere ma nke ndị ọchịchị ya bụ ndị isi mpaghara ana oge a ka ebidoro nzukọ a nke ị na-ekwu dịkọ nke ndị sere ntụtụ akpọsara dek mere mgbe ndị ala ala Igbo sụchata ya aka ma ha niile mana nke anyị na-ekwu emere n'ọka ihe niile ha kwuru ebe anwa esi ha n'ọgbakọ na n'ama egwuregwu Alex hmm. eme wee pụọ hmm. ha ncha kwuru ebe anwa onwe ha nke e mewere gawa n'iru ile anya ihe ha kwuru bara ụba soludo ha ihe ha wepụtara mana o nwere ihe ịma anyị nwa na nta akụkọ o nwere ka anyị si afụ ihe gbata ọzọ na-afụ ya mm. mgbe ihe a mere ọ na ị ga-echeta ihe awụ mgbe ọ dị ka ore jiri n'ọkụ a na-ekwu maka si ka a hazigharị ala obodo naijiria ka a mm. hazigharị ala obodo naijiria mm. onye ọbụla na-aba kwutokwotokwutokwutokwutokwuto ka a hazigharịa anyị wee mee nke anyị ka ọ dịkwa ka anyị na-ekwu ka ma nweghị anyị na-ekwu maka ị na-anya n'ihe a ha mesịrị ọnwa ebe m ha bịa gbazie m onu maka na ka e mesịrị ha niile ha mere onwe ha ihe ọzọ emewere ga-egosi na ihe aha ha kwuru na Alex Ekwueme hmm. n'ọba Alex eme na ama egwuregwu Alex eme dị n'Ọka na enwere ihe usoro atowere oge eji wee too anyị bụ ndị na-ekwusa ọsọ okwu anyị enwe ha ọgbakọ tọrọ atọ a ga-eji na-eme ihe e kwuru ele anya ịhụ na ndị nwaanyị si n'ahụ awụ ndị ụjọ hmm. ka anyị bụrụ mhm. ndị maka esi na ha amaghị ihe ama nchọrọ ikwu maka ndị nke anyị si n'ọha awụ ndị ụjọ maka gịnị mmadụ kwọsị gị gịnị ndị awụ ndị ụjọ ndị egwu hmm. mana na ka ha si jide obodo niile n'aka ọbụla na-eti peri peri peri peri ịkọcha nke gị tukwuru ala mgbe ndị ụmụnna anyị ndị yoruba mere ihe ha mere hmm. ma ndị si na efere buhari eri nri mhm. onyere ụmụnne ha isa shage onye na-adụ buhari ọdụ n'ihe gbasatara mm. iwu iwu na mm. kịtacha achụpụpụtala obodo mepere ọnụ gwa onye ọkaiwu asụna onye chief justice onye na-ekwu maka ikpe nkwụmọtọ mm. si ya minista of justice adoke si ya bala misori nya mechie ọnụ ya onwe Igbo ga-eme ya e, e, onweghị e onye Igbo ga-eme ya maka ime ụdị ha n'ala Igbo nwanne anyị nwoke nke nọ na mgbago wee kere Pọl na nkeji minit nke ọzọ na-abịa sị gị na ihe i kwuru bụ nwoke na-agwa a na-ekwu maka maazị abara ibe so ofu eh, eh, otu iberibe a sị na ọ kpọrọ onwe ha ndị na-eje njem na Naịjirịa bụ ndị Igbo a pụtara katọ nwanne ha nwoke hmm. igwe na-asị kedu ebe amamihe nwa dị ị na-ajụ onwe gị kedu ebe amamihe anyị nwa asị na anyị bụ ndị juu anyị bụ ndị nka anyị bụ ndị nka hmm. anyị bụ hibru anyị ọkachamara niile n'ụwa mana ofu mkpụrụ ihe nwe nke anyị na-emetenwu ihe anwa ha mere na ama egwuregwu Alex Nkwueme ha biko ha bịakara gwa anyị kedu ebe emerugoro maka ya bụ ndị na-ekwusa ọsọ n'ọnụ anyị kwusịa ọgwụba anyị kwuru ya ede enwe usoro eji eme nke ọbụla igbu ihe ọbụla ma na onwe ga-ekwukpa dịka ihe nwanne nwoke kwuru enweghị onye ọbụla ga-apụta jụọ ese gị sị ka ihe mere nwa amadi ya mm-hmm. ha amarala na anyị wụ ndị gboo gboo gboo gboo gboo enwe ha ofu mkpụrụ ọgụgụ isi ji achịkọta onwe anyị ọnụ nwanne m nwoke ihe anyị gosiri na tupu aha ọkwa ọchịchị ndọrọ ndọrọ na ebidoro imebe nzukọ ka a ga-esi wee jiri akụkọ ifo na akụkọ na-atọ ụtọ wee e, jide ndị a na-achị n'ọrụ e, ikwuona nke emere na ama egwuregwu n'ọka nke anyị ji bido bụ nke emere na Lake e, Nike Lake Resort nkwanye nkwanye na ọkwa ha mere ya ofu ọha na eze a bidoro ebe a emechaa e, jee e, e, nzukọ kwa nzukọ ka a na-eme ndị ọchịchị mechaa nke ha ee kwukwa maka ka a ga-esi mee a n'igbo na abụrụ igba mana n'ebe a dịka nsikwuo nwanne anyị nwoke nọrọ ebe a gwa ha na ekwesịghị ịda na-eche ọchịchị etiti tupu emepe maọbụ dozie a n'igbo ana abụrụ igba ndị ọzọ a na ya dịka isi nwanne m nwoke Clinton ndị ụmụnne anyị ndị ọzọ ichetari n'oge ha bidoro maka ndị si na ndị ụjọ oge nwanne ha nwoke were ahọrọ ọkwa ọchịchị ọ dịka ọ bụ ya wa ụwa niile kwuo na ya meriri ha pụtara enweghị ha na-ejighị zụọ onwe ha zọgide onwe ha oge ha ka ndị agha nọ n'ọkwa emegide fụ na ndị a siri ike ka emedo ha obi ewere ọchịchị nye nwanne ha nwoke obodo gbanwekwa ọ bụrụ ihe abụ ọchịchị onye kwuo uche ya ọchịchị ọdakarasị onye ọbara na-ekwu maka ya ka esi bido ya ugbu a obodo enwekwana ka o si ada ndị na-echefu ebe niile a na na-achụ ndị na-akọ ugbo ha na ebe ha na-akọ ugbo ha ofu ndị a pụtịkwa pụta akọ ya ogologo akụkọ dịka isi ha hazie onwe ha hibe ndị nche obodo ha a na-asị ha na ihe a ha mere n'ekwa ka o si dị onyeisi ala kpọọ ha eje ebe a nwanne ha nwoke na ebe a kpọọ ha akwụrụ n'ebe ha kwụ emechaa ndị niile na-ekwu onye ọbara na-akpazi nkata sị ee ihe dị mma bụ ka a hazie ka mbụ eziokwu nke a na-egosi na be ha na ha ejikọta jiri ofu ọnụ n'agbanyeghị otu ndọrọ ndọrọ ọchịchị ha nọ n'ime ya wee ebe obodo ha mana ndị be anyị iwegoduru nke na-emegodu n'Imo onye na-achịbụ ịnụ ikpesị na ọ naghị achịchị ndị sobu ya kwunyere na ndị nke asị na ọ bụ ha bụ ajụjụ anyị na-ajụ wee bụrụ kedu ndịzi ndị anyị si na ha bụ ndị ndu ndị Igbo ndị ọchịchị ndị Igbo kedu ndị ha na-arụrụ ọrụ e, e, e, ihe na-eme ndị Igbo m ga-asị na ihe ha ka agha bịara ewepụta na keke ka m ga dị ndụ ọchara gbuo ọchara obuta otu ọbụla na-emegwa ya gbutugbutugbutu hmm. ka a dị ndụ mana enwere ihe kwuru na nwanne anyị nwoke bat nna hmm. na ekwesịghị na-eche ego ndị etiti ọ ebe ikike tupu anyị edozie ebe anyị ọnwa ihe m chọrọ ịgwa gị na ihe ndị be anyị na-ahụtabere obi dị ọcha na ndị na-achị anyị achị anyị fụ onye obi ya dị ọcha aka ya dị ọcha ebumnobi ya ka a ga-esi mezie obodo anyị ịhụ na ụmụnna anyị na ụmụnna anyị ga-agbakọ aka kwado ha mgbe Sam Mbakwe na-achị n'obodo Imo na Abia chịkọtara ọnụ ọ sị na ya ga-arụ ebe ụgbọelu hmm. Kanada ndị ọbụla so wee tụta ya bụ ego eji wee wube mhm, mhm. ya otu a nọ na nwatachiri nke nwere ya bụ na e nwere nkwekọrịta tọrọ atọ mgbọrọgwụ ya bụ eziokwu na ịhụnanya ekwuo si na onye ọbụla ga-atụta otu puku otu puku ọ bụrụ na puku puku iri mm. ka enye anyị okporo ụzọ oloko n'ala igbo gbaa mm-hmm, mm-hmm. chizi aga m atụ e na-eje njem mana ihe ị ga-ajụ onwe gị bụ ihe izizi a ga-emegodo bụ ka a ga-esi ghọta ndị ga-ahazi ya bụ ego mm. A na agwa gị na ịtụtacha ego ahụ tata echi isi aghọtasị na ọdịrọzi ya bụ na nkizi bụ na anyị bụ ndị Igbo ga-efe oji ntụtụ taa wepụta ndị anyị chọrọ ka ha na-edu anyị Amechi ah. ị na-anya dịka nwanne anyị nwoke si kwuo na ndị ọzọ na-edozi uwe ndị asị na ha bụ ndị ụjọ hazie n'onwe ha jide onwe ha jisie ya ike wee hibe be ha Eh, hibere otu nche obodo ha kpọọ ya Amotec ee eh, nso nso a ka onye isi ndị ọchị obodo ala Igbo pụtakwara si na na n'oge na-adịghị anya na ndị Igbo ga-ehibekwa nke ha maka na ajụjụ anyị na-ajụ anyị ka na-achọ ọsịsị ha bụ ndị ha na-ejere ozi a na-ekwu ka a na-ekwu n'oge na-adịghị na a ga-afọ ma kwụchaa ihe dịzi n'okpuru bụ na ha edejegoro ndị ọchịchị etiti mm-hmm. akwụkwọ na-ayọ ha ka anyị ndị ndị nke ọzọ mere ya ọ pụtara ihe ka onye ọbụla ma asị ha na oge ha ekwe ha eji ebe asị na ihe a chọrọ Chikangwa ngwa gị o nwere onye mara eziokwu dị n'okwu a niile ana m ekwu ekwusi ya ike ifuru Enugu ifuru Ebonyi ifuru Abia ifuru Anambra ifuru eh, Imo mm. hmm? ndị niile na-achị anyị ndị gọvanọ anyị ejizina anyị gwu egwu anyị abụrụ ụmụaka ha mbedebe mgbe ha ji kwado ịchị ọchịchị ichekwaba anyị eme ka anyị mara kedu ihe bụ ụdị ya ọ bụrụ na ọ bụrụ na ndị mmadụ sopụtara akwụkwọ ha dere mgbe e ji mechie pọt hmm. ha pụta kwuchie okwu ha na-ekwu okwu ka mmadụ emechaa e, e, e, ekwucha ka mmadụ emewe ka mmụọ mmụọ mmụọ ejee na anyị ga emecha eje dewekwara ndị ha nwa akwụkwọ yọba ha hmm. na anyị na-asị ka unu nye anyị ikike kedu ikike na-ayọ ka enye gị kedu ikike ndị ndị south west yọrọ hmm. ndị a ka enye ị na-ayọ onye chọrọ ka ị dị ndụ ka ọ ka ị nwụọ ọnwụ hmm. ikike ka ịchekwa onwe gị hazie onwe gị ị na-ayọ onye ori chọrọ ịbịa zuo ori na be gị ka onye gị ikike ka ije fie ụhọ na be gị a na-ekwu ụdị ha nwa n'ọnụ maka na ọ bụrụ ndị na-eche echiche na a na-achị onwe ha afụ ka ndị ndị ugwu ndị otu ndị na-eche afụ ka ndị na-eche ji ekọtọ otu ndị nke ọnya si mee nke so ya ye ikike ha ji eme nke a cheru mgbe mgbe ndị ugwu sịrị ndị igbo na o nwere ndị gọvanọ na south etu kwuru okwu o nwere emere akparịrị m ndị mieti ala kwuwe onye welitere isi n'ala Igbo kwuo okwu ndị a kwuwe onwere onye anyị na-ekwu okwu mana onwe mgbe ekwugide e ekwugide ma Erufai gọvanọ ugwu Awụsa, ndị Kaduna hmm. otinye ọnụ ma gọvanọ nke ọzọ ma nke ọzọ ha etinye ọnụ na-ekwu ndị be anyị na-ekwu hmm. mgbe na-asị ana m ekwu ya kwada kwada ebe a mmadụ agwazi n'anya ihe a ga-eme mewe emewe ka anyị fụ hmm. agwazila anyị maka na ọ bụrụ ekwucha na a ga-eme n'ọnụ ejechiri aka tinye na agada nke ekwuru e ekwu nwere nke a mere eme mgbe ha nwesịrị ọgbakọ ha nwere wee sị na na ndị na-achụ efi hmm. ama na eh, eh. efi aga n'ụzọ ọkwa eh. ha kwuru ya ọ eziokwu kwefi na akpagharị ebe niile ndị mmadụ adịghị ejezi ugbo n'obodo ha ma ihe ndị amaghị a na-eme ochizi anyị ama ya na-eme ihe na-ekwuri ya bụ na e, ọ dịrụzi m ka ha na-achị maka anyị ihe anyị ji ekwu amechi bụ ka ihe a mere na jamani oge ha jere iri ji eh. ofu onye n'ime ha jere iri ji ka ọ ghara ibido mebe n'ala Igbo eh, ọkwa mkpụrụ ya bido mewe emewe eh. kedu ihe a na-ekwunye cheru onye onye achọrọ ịbụ onye ndu si ebe a pụọ ọ bụrụ ihe e, abalị igwe gwara Buhari Eh, eh, eh, onye ọbụla ndị ndị ndị na-arụ Buhari ọrụ ebido na-agbacha ọnụ ọ bụrụ ihe Buhari na onwe ya gwara Jonathan si ya na maka nchekwa maka ndị Boko Haram maka nchekwa nchekwa obodo si ya na ọ bụrụ na ime nchekwa nwa obodo gị na ihe Rufai kwuru nke ya bụ na ọ sị ee na a na-ekwu ya ma onye na-emegodo ọfụma onye isi ala na-eme ọfụma na a ga-asị anya na na onwere nwere iwu onye kwuru okwu ada mana ekwugo nke nwa ihe na-emecha anyị bụ na mgbadata ndị ala Igbo a sị na ndị na-eche efi a na ha nọ n'agbata nke anọ na mba ụwa kachasị obi tara mmiri na-emu ọgba aghara dị iche iche eh, mana ọ bụ hawa na-ekwu ana m abịa hawa na-ekwu ha kwuo okwu enweghị onye ebe ha nna ha gasị ya na ihe kwuru adịghị mma eh, eh. mana ewu ụmụaka ndị otu ndị ntorobịa ụmụ Igbo obi na-anụ ọkụ chọrọ ka ndị Igbo nọrọ n'ọnọdụ ha were obodo ha ọ bụrụ ndị nna so na-akọtọ ha ọ bụrụ na gọọmenti asọ Enugu ka a nọ mechaa mitin ndị gọvanọs ndị South East nọ wee mechaa mitin wee pụtasị na ha ekwenyego na mmachi amachiri mana ndị a na-agba mba ndị a na-agba mba onye kwuo amarị ya mgba ịhụ onye ga-abịagwa ha abịagwa ha akpọ onye nke akpọ onye nke akpọ onye nke akpọ unu jee na ha chọrọ ịnụ okwu ndị a ha na-ayọ na-eti parịparị na-ayọ biko eh. Eh. na ha masịghị ha mechie ọnụ eh. na ha kedu onye ga kedu ụdị ihe dị etu a mana onye ndị iro gbara gburugburu ndị na-achị anyị ihe m na-agwa ha bụ na ha dị mmadụ iri na ndị anyị wepụtara erughị mmadụ abụọ ndị nke ọzọ jizi aka wepụta onwe ha kịta wụzi sef ụlọ ikpe enyekwuzi anyị mhm. e, e, anwụghị ka esi etinyekwu e gị etinye ọ bụkwa na ekwerọ ekwechitere gị n'ụlọ ikpe hmm. so ọ bụ onweghị ka ị ga-esi wee tinyebe ya ọnụ afrịtọ a ga-esi wee mịa eje gbaa afara be ndị mmụọ weta ntụnye aka atụnyere nwere ebosi wee dị wụnye ebe anwa aka m si na ọ bụ na ya ekwerọ ụlọ ikpe kwuchitere unu niile unu ekwere ndị Igbo chọwa onwe ha bịkwa ha maka ha n'ime mmiri n'ala naijiria enwere ọtụtụ ihe na-eme na nchekwa obodo mma maka ya dịka onye nta akụkọ ma hmm. a ga-ekwuli n'ọba mgbasa ozi mana hmm. ọ dịkwa mma ka ndị anyị na-achị anyị gbakọta ọnụ gwa onwe ha nke bụ eziokwu ihe mere n'ụlọ eh, ụlọ omebe iwu o nwere ihe mfụrụ ebe a o nwere ihe mfụrụ ebe a si na ka nkwụ onye ọbụla anyị ya na oyibo asịrị Igbos in Nigeria movement. Igbos in Nigeria movement mm. disown Abaribe. Abaribe and ask him to apologize to Buhari. Ifugo ifunugo ebe kedu eh, eh, ifunugo ebe onye Hausa. Eh, ihe anụnwa bụ ihe anụnwa wụgo amụ okwe eji obi azụ. Ihe a asị m ha mee vidio ndị Hausa na ha wụ Igbo Eh, ebe ha nọ mba ihe bụ ka a na-azụ ndị dere ha ndị mana ndị ndị igbo ndị eh, igbo ndị ọhaneze yut eh, yut nke igbo ayaka igbo ayaka so n'isi akwadokwa zipụtakwara ozi ha ji akwado abaribe si na ha akwadoro abaribe n'ihe okwu ma ndị otu nkwadoro kwadoro abaribe mm. mana eka m ji ejọ ha hụrụ nke nke egopụtara ugbu a mm. eh? a sị m ha anụgụkwanụ ya eh? anụ anụrụ bụ ebe amakwadụ mụ ndị bụ kedu ndị ha bụ ọ bụ na mmadụ ọ bụ na mmadụ mere ihe na ndị igbo ha mee onyonyo ka anyị fụ ndị ọkụ ka anyị iru ha ihe awụ ofu onye na be ya onye awụsa na nwanne m nwoke ha bụkwa ego ewetakwa ego ewe ndị a ga-eje kpọta ha kwa ndị Igbo ibe ha kwa ndị Igbo hapụta ka ịfụ ndị Igbo ị ga-ama hapụta ka anyị ga na-agbapụ ọsịsọ ọsịsọ ozugbo ozugbo abụ m na Clinton na Amaechi Ugwuele nọ ebe a wee na akpọ ụbụbọ na-ekwu ihe gbasara ka esi achị anyị na nkwa niile ndị ọchịchị na ndị ndu ndị Igbo na-ekwe ekwe nkwa ekwe na-emeghị mm, anyị wee na-ajụ kedu ndị ha na-alụrụ ọrụ anyị ga-ewere okwu ole na ole ugbu a maka oge cheta na afọ gị ga-abụrịrị afọ Igbo ị ga-asụ Igbo yele ihe ka ị wee ya ọnụ abụ m chizi Ani akara ekwentị ga-eji tie ọnụ bụ efu iteghete efu itoolu asaa asaa otu otu efu efu na itoolu maọbụ efu iteghete efu abụọ atọ otu otu otu efu efu na mm, itoolu biko gwa m afọ gị na ebe ishi akpọ bee ya nkenke e, ekele gị nwanne nde ka imel nde ka imel afọ gị na ebe ishi akpọ biko bee ya nkenke onye ka gaa n'iru nwanne biko okwu onye si na mgbede amaka ya bụ ofe ya m nwanne m nwoke di ya na onye nwaanyị ga-anọgheli ya a na-ekene unu ndewo ihe na-ekwu bụ maka oku nwanne anyị nwoke kpọrọ maka ọchịcha na anyị ọchịchị nchigbu ọ ihe anyị na-ekwu bụ na onye asị ya jide ka o ji mana ọ na-eme nke ọma onye asị ya debe ka o ji mana ihe ọ na-eme adịrọ mma ọchịchị ya bụ nwoke na-achị anyị ọ bụ ọchịchị nchigbu ha ndị anyị na-anwụta anwụ gwa m afa gị na ebe iche akpọ nne ka ime gaa n'iru nwanne ezigbo mmadụ na.

gwa m afa gị na ebe isi akpụ ka ka ị mere afa gị kwụsị okwu ike e, kwụsị okwu ike ka anyị nụ ihe ị na-ekwu ndị ka ị mere ebe ahụ ị nọ ogbe ka ọ dị o ngwa gaa n'iru biko gwa ya afa gị na ebe isi akpọ afa gị na ebe akpọ ndị ka imel gwa ya afa gị na ebe isi akpọ onye obodo ga n'iru ntorobetara e e ahụ ihe a nna nketa na ndị gọvanọ niile enweghị ha ga-emenwu anyị enweghị ha ga ihe nna Kanụ bụ n'obi bụ ihe ga-enye anyị aka ọ nọ kwere ọ na-ahapụ ikwe ọ ya bụ ebe onye ọbụla gbaziri ọgba enwekwere na-asụ obodo mere ha ji pụta mana nke anyị a ga na-ekwu okwu anyị nwa na onwe anyị wee nye ya aja e, e, e, na agarị agarị ebumnobi Nnamdị Kanụ ọ bụ ihe anyị chọrọ

ndị be anyị ịmaka nsogbu anyị nwere na ala Igbo kịta nkụna abịa anyị chọọ ime ihe dị mkpa ọgbakọ etinye ndị dị ndụ ndị wepụta ekwu ka ofu okwu anyị atụlewe uche anyị anụrụ ọgwụ n'ime onwe anyị apụtasịrị na ọha ndị Igbo bụ onye apụta bịa bịa gosi afụ ya anya ọ bụrụ okwu niile ka anyị kwesịrị ịna asa onye nna ya ndị na-anọchite anya anyị onye ọbụla jikọ onwe ya ọrụ itighi ihe ndị ofe mmanụ mere ndị Yoruba so ọ ka m na ahụ ọ bụ ndị mgbago ga-echekwaba anyị azụrụ onye ihe ga-eme gawụ ebuga ya na mgbago ugwu ọkwa na ala igbo anyị ama mgbago anyị ọzọ gabụra dịrị nwa njibe na daalụ daalụ gwa ya na nsha akpọ bee ya nke. gwa m na akpọ ndị ka ị mere nwanne Ee, eh, daalụ n'afọ gị na-ebe ịchapụ atọka ọ mara mma nke ukwuu a sị m chukwu okike bi n'igwe ya gbapụ na ume ise ise gwa ya afa gị Otu ihe bụ ihe na-agba mmadụ afa m bụ afa m bụ chukwudi esi m emene na-akpọ ya n'iru chukwudi eh, ofu ihe na-agba mmadụ bụ otu onye n'ime ndị nna ha nọsị na ya afọ onye ji ezigbo atụmatụ na ya ga-akwado ya n'ike ya niile na-ajụ maazị Nnamdị anụ pụtara wee gbado ụkwụ na nke bụ eziokwu mgbe ya na ndị ọha na eze zutere ụmụ ọtụtụ ihe o ha n'elu doziere anyị akpa mmiri doziere anyị ụlọ akwụkwọ doziere anyị ụlọ ọgwụ unu menụba anyị ka ọ dị ka be ndị mmadụ na anyị nwekwanere ihe ekwesịrị iji wee mee ya onwere onye mere onye ya atụwo ya ka egwuo ya ka a na-atụ uche kịta gịnị na-eme chineke gbaa unu ume ka unu na-ekwu ya abalị bụ apụtago okwu azụ dịka ọ bụ chineke gbaa unu ume daalụ nwanne daalụ daalụ daalụ anyị were nke anyị na maka oge gwa m afa gị na ebi isi akpọ afa gị na ebi isi akpọ afa gị na ebi isi akpọ gwa ya afa gị na ebi isi akpọ afa gị ọ dị mma onye nke ọ mara na anyị wegoro ee ngwa ya afa gị na ebi isi akpọ afa gị na ebe isi akpọ daalụ akwa m mgbe chukwu ji eke si mara gaa n'iru biko bee ya nkenke Ee, aga n'okwu a na-ekwu mgbe ụfọdụ ahụ na-ajụ ọsọ ga-abalị dị onye na-adị n'ala asụ maka na omume ndị anyị na-eme eso omume ndị be anyị na-eme ndị ike na-eme anyị si anyị n'aka abalị bụ okwu, okwu ihe ajụ aka jụọ onwe anyị ajụjụ kedu ndị gọvanọ ndị sọ ole Chineke ndị ụfaka nọkwa n'ebe ahụ onye ebe anyị na ọ onye kwuru ike bụ eziokwu na ọtụtụ okwu na ọdịka ọsọ si ya bụ ọdịka ya ndị faka na-ezọta n'ihe a na ọ bụrụ na nwanne anyị kwuo okwu dị mma ọ ka mma na anyị kwuo n'azụ Nnamdị pụta nke dị mma mana tata anyị na ọ dịzika asị na ife a na-eme nọ ife niile niile bụ ya ihe na-eme tata ọ kakwa mma na ka anyị bido na ozi tata adịba mmanụ ọdịbara gboo a na n'okwu onye olu azụ olu niile ka a na-alụ ekenekwa m unu daalụ daalụ anyị gbabiri akpa ebewazie Clinton nọ n'ihe ndị mmadụ kwuru na mpịachi okwu gị kedu ka ndị Igbo ga-esi jikọta aka wee zọtaba oke ha ndị ọzọ agbaghọkọ ọnụ ha chọọ ha kpaa alụ enweghị onye ga-anụ ya wee ruo oge ọ pụtara ihe mana nke ndị baịbụl anyị bụ a na-akpa e were ndị na-eje enye ndị ọzọ akụkọ maọbụ na-agba ihe ọma ga-abịara ndị Igbo eh, ajụjụ anyị na-ajụ taa bụ kedu ndị isi ndị ọchịchị ndị na-achị anya Igbo ndị na-anọchite anya Igbo kedu ndị ha na-arụrụ ọrụ ọ bụrụ na enweghị ihe gbara ọkpụrụkpụ a ga-afụ anya ha na-emere ndị mmadụ karịsịa ike ndị nọ ha n'akụkụ na ndị eh, ma ọ bụ jee gosi na ndị ezinụlọ ha eh, imeta ha mma ndị obodo ha na-anọchite ya kedu ụlọ a na-erite ya kedu ndụmọdụ ị na-enye ka anyị na-achachi ya ndụmọdụ bụ eh, <clears throat> ndị Igbo oge erugo mgbe anyị ga-apụta onye kwechi ekwe mm-hmm. eziokwu a ga-asị gị na ka esi arụpụta ndị ndu n'ala Naịjirịa gbaa gburugburu na o nwere ntụpọ mana ọkwa otu ọ nwakwa ka ndị ọzọ ga-etikwesị mba maka na ikiri ihe mere na mba akwa ibom nweghị ihe ebughọpụta hmm. ndị be ha jụ ọyala eme na nke ha mere emegharị na izuụka gara aga mm-hmm. na ndị otu nke ọzọ bebere ime ha pimpọ mm-hmm. si na ha anọghọkwazịrị ihe a na-eme ma ha nọsi ike kwadokwa ndị be ha pụta ha so na oge erugo mgbe anyị ga-apụtakwasị ka ga-anwụ ihe ofu ugboro ya bụ na ọlụ a bịara mmadụ niile eh, onye na-azụ ahịa onye ọbụla pụta ka maka na ndị a tinye n'ọkwa mmadụ onekwana ka ha dị ka anyị pụrụ anyị chapụta ọ bụ na a ga-egbuga ebido gbuwa anyị niile mana ọ udo ka anyị ga-eji eso ya ya achọ ya ọgwụ amamihe ka anyị ga-eji amaechi na mpịacha okwu gị kedu ndụmọdụ gị kedu ka anyị ga-esi ndị ọzọ dịka klint na-ekwu ugbu a na ndị nwanne anyị ọmụma na ha pụtago jebebe onwe ha si na ihe a ka ha chọrọ wee yoruba ejigoro wee na-aga chọọ ha maka mkpagbu nke a bụ akụkọ ka aka na-akọ achọ ime e, achọbe ndị a ga-eje nata ikike ma ọ bụ gbusara kedu eh, ndụmọdụ gị gbasara ihe na-ekwu bụ na e, orugo mgbe ndị mmadụ ga-akwụsị ịpụtasị anyị na ha bụ ndị ndu ndị Igbo orugo mgbe anyị ga-eji aka anyị mata na onye bụ onye ndu anyị bụ onye dị etu a ndị ndu anyị bụ ndị dị etu a ada agwa onye kpuru isi na eh, nnu adọrọ na ofe mm. nwere ike isi ya na mmanụ adọrọ o rugo mgbe anyị ga-ama ihe dị n'ofe anyị na-eri ndị a niile nọkịta na-eme na ha bụ ndị ndu onye ada-ekwu okwu eduzina anyị onye ga-afụ ihe na-enweghị obi isi ike onye na obi isi ike makana ihe kpatara eji enwe naanị ofu onye na-abụ ya bụ onye ndu bụ onye a ụgbaji odoro onye a ga-apụta kwuo ihe ndị ọzọ niile ga-eme na-azọ ndị ha na-enyi na-abara ibe kemgbe anyị bidoro agba ndọrọndọrọ ọchịchị nke naanị ya bụ onye na-ekwu okwu ije ihe ụmụ Igbo na-ekwu bụ ọ naanị ya na ebe ahụ mhm. o onye na-anọchitekwanụ m onwe onye na-anọchite m kedu ihe o kwugoro n'ihe na-eme ndị be anyị o nwere onye na-anọchite gị mm-hmm. kedu ihe okwugoro na-eme ndị be anyị na ka na-ekwu ya ka a na-ajụ mm. na o mgbe anyị ga-ebido jụwa ụdị ajụjụ a onye na-anọchite m mm. n'ebe ọrụ na-eru n'okwu kedu ihe kwugoro anyị bido jụwa ụdị ajụjụ a ọ bụrụzi mgbe ọ ga-abụ ha nata ije enye gị ololo mmanya nwụọ ị na-asị ọnụrabụl eh. chiri gawa eh. ka anyị kwụsị ihe a ka anyị jụwa ha kedu ihe ị mere ndị mmadụ ndị be anyị kịta abụrụzi nnyaa ndị Igbo biko ụfọdụ ejigoro ilu a na-atụ sị na anaghị agba anyị anaghị agba ọsọ mmiri na-abụghị oge ọ mazuru anyị ahụ ọ bụrụ na dịka Chineke anyị ji kwere na anyị ma ihe Chineke ji ka ya ikwere na anyị ma ihe na ọ bụ eziokwu ka anyị mekene na ihe dịka ndị ma ihe zọba nke anyị chebe obodo anyị zọba nke anyị mepe obobo anyị dịka nwanne anyị nwoke ọkammụta nna Jizọs kwuo na anyị e ekwesịghị ịda na nna ndị ọzọ ikike maọbụ mee ihe ndị ọzọ maọbụ chebe ndị ọzọ ka ha si anyị gaba tupu anyị edozi be anyị ndị ndu ka anyị dozie ikere mgbe anyị n'elu na ụmụnne anyị ndị ọzọ ha kpaa nkata ọ dịka ha si kpaa ya onye ọbụla ma nwoke ma nwaanyị ekwe maka ọdịmma obodo ha ihe anyị na-eji ekwu ihe bụ ọ bụ maka na akụ unu niile adịghị n'ala Igbo ụfọdụ na-azọ nke ha maka na ha na edozi be ha ndị niile gbara ọkpụrụkpụ n'obodo ndị ọzọ were ụlọ na ụlọ ọrụ gbara ọkpụrụkpụ n'ogbugbe egbugbe be ha na be nke ha kedu ụlọ ọrụ gbara ọkpụrụkpụ ndị na-achị anyị na ndị nke anyị were na be anyị ọ dịkwa ya ka ọ na-abụ ya bụ ihe na-eme na a na-esi ka edebe obodo dozie obodo ụfọdụ ana eme na ọ gbasara maka na ha were ebe ọzọ ha ji ewuo ụlọ na-ewe obodo ndị ọzọ ha na eje edozi mana o kwesịghị ịdị otu a dịka nwanne anyị nwoke na ebe a kwuru Clinton ọ sị n'oge eruo na ma nwoke ma nwaanyị ị na-azụ ahịa ka ọ ga-apụta ka anyị jikọ aka ọnụ gwa ndị na-achị anyị okwu ka ha mere ihe na-akpa anyị chebe ala anyị ka ndị were a na ndị na-akọ ugbo bụ ihe ha ji eri jebe n'ugbo ha ka ụlọọgwụ were ụlọọgwụ a ga na-ejido were onye ahụ na-adị owere ụlọọgwụ ka ụzọ dị n'obodo anyị ka ụlọ ọrụ dị ka ụmụaka were ọrụ ka nchekwa zuru oke dị ka ihe ọma mebe n'ala Igbo ka ndị were akụ na uche na akara aka ka akara aka ha pụtaba ihe ka ndị mba ọzọ si n'obodo dị iche iche na-abịa azụ anyị ahịa ka nke anyị wee pụta ihe ka ihe ọma anyị wee pụta ihe ka akara aka anyị wee pụta ihe ọ bụrụ na ị nọ n'ọkwa taa cheta na ọ naghị adịgide mee ihe ndị mmadụ ga-eji cheta gị ma ọ bụ na-akwụnyere gị rụọrụ ndị be gị kwuoro kwuchitere ha mere ha ihe dị ndị obodo mma atụla ọmala ọmala atụla ofeke ofe esi n'ọfịa ihe ọma mere ndị Igbo ala Igbo gozibe ndị Igbo chebe ndị Igbo ka ọ dịrị nwoke madịrị nwaanyị mma onye mara ihe ga-eso okwu ya emezina ya abụ m Chizzy Ani ekelela m Clinton kelee Wallshot dịka esi mara ya n'ụtụtụ mana ọ bịa ebe ọ amechi ugwuele <laughs> otu akụ ka m si ekele Tobel Tochukwu eze ọ ga-adịrịrụ m niile mma dịrị anyị niile mma Chukwu okike gozie Igbo niile ka ọ dị